ndewo ụmụ akwụkwọ anyị agbakọkwala n'ụbọchị nke taa maka ihe ọmụmụ asụsụ Igbo ọka bụkwa maazị Okoronkwo Jackson Jonathan ihe ọmụmụ anyị ka na-emekwa bụ maka ndị praịmarị 1 tata ihe anyị chọrọ ileba anya bụ ekele ndị Igbo ekele ndị Igbo ihe anyị lere anya n'oge ikpeazụ anyị gbakọtara bụ mkpụrụ edemede mgbochi ume ugbu a anya pụgo n'ihe ọmụmụ mkpụrụ edemede anyị chọziri ileba anya n'ekele ndị Igbo o nweghị nwata ọbụla na-eto eto na-agaghị ama na ekele bụ ihe kwesịrị ekwesị na o mere ọkachasị ma ọ bụrụ na o zute ndị tọrọ ya atọ ọ dịghị mma na nwata ọbụla ga-etete n'ụtụtụ ọ na-eleda adịghị ya anya ma ọkwa na ọ gakwuru ma ọmị ya na-ele ya anya n'ihu kama ọ ga-abịa ihe kwesịrị ekwesị na nwata tete n'ụtụtụ ọ gakwuru ma ọ mee ya ma ọ daa ya si ya nna anyị ụtụtụ ọma nna anyị ụtụtụ ọma nke ọbụla batara gị n'ọnụ ọ bụrụkwa nna nna anyị ma ọ bụrụkwa nna nna gị ma nne gị pụọ njem bata esi ya nne ịlọla nna ịlọla ọbịa bụ bụ otu uru ekele bara n'ala ọbụla ọ na-egosi na nwata ahụ na-enye ekele na-erube isi nke pụtara na ọ bụrụ na ị chọrọ ka a na-ahụta gị ka nwatakịrị na-erube isi ị ga na-eme gịnị ekele ekele maka ọ bụrụ na ị ekele a ga na-ahụta gị ka nwata na-eme gịnị na-enupụ isi amakwara m na o nweghị onye ọbụla ga-achọ ka ahụta ya ka nwata na-enupụ isi ọ bụ ya mere otu ihe ị ga-eji kwado onwe gị dịka nwata na-erube isi bụ na ị mere gịnị ikelere ekele oge ọbụla hụtakwa ekele dịka ihe bụ otu akụkụ ahụ gị nke ọ ga-abụ ọ bụrụ na imeghi ya gị na-eme ọ dịka ọ na-ezubeghị oke kwa ụbọchị kwa ụbọchị ị ga na-ekele ekele anyị si na ekele bụ ihe ahụ na-egosipụta nrube isi ihe ahụ na-eme gịnị na-egosipụta nrube isi achọrọ m ka unu mata na ndị Igbo nwere ọtụtụ ekele dị iche iche e nwere ekele a na-ekele n'ụtụtụ e nwere ekele a na-ekele n'oge ehihie e nwekwaziri ekele a na-ekele n'oge mgbede nakwa oge anyasị e nwere ekele a na-ekele ma ọ bụrụ na mmadụ pụọ njem bata e nwekwaziri ekele a na-ekele ma ọ bụrụ na mmadụ chọrọ ịpụ njem ka anyị leba anya n'ụfọdụ ekele ndị a nke mbụ bụ ekele a na-ekele n'oge ụtụtụ e nwere ihe dị ka ịsaala chi achọrọ m nkwuo ka unu kwugharịa ịsaala chi ekele ọzọ a na-ekele n'oge ụtụtụ bụ ịbọọla chi ị bọọla chi ekele ọzọkwa bụ ụtụtụ ọma ụtụtụ ọma nke a bụ mgbe ọwụli tetere n'ụra n'oge ụtụtụ ị gakwuru nna gị maọbụ nne gị maọbụ ndị tọrọ gị atọ ma ọ ndị ọgbọ gị esi ha ụtụtụ ọma ekele ọzọkwa bụ ịpụtala ụra ịpụtala ụra ngwa ka anyị kpọọ ọzọ ị chi ị chi ụtụtụ ọma ị pụtala ụra amaara m na unu amatago ndị nke a ngwa nke abụọ anyị ga-eleba anya bụ ekele a na-ekele n'oge ehihie ekele a na-ekele n'oge ehihie nke mbụ bụ ehihie ọma ehihie ọma nke ọzọ bụ nnọọ ehihie ọma ka ahụtara dịka good afternoon good afternoon nke ọzọ bụ nnọọ ya bụ welcome enye ha ntụgharị ekele a na-ekele n'oge ụtụtụ mana ka m nye unu ya tupu anyị agbapụ ọsọ na ndị nke ọzọ ị ya na ị pụtara otu ihe enwekwala ịpụtala ụra enwere ike iwekọta atọ a tụgharịa ha dịka have you woken up ma ọ bụkwanụ ị jụọ ya dịka how was your sleep how was your sleep nke ọzọ bụzi ụtụtụ ọma nke pụtara good morning ụtụtụ ọma good morning ụtụtụ bụ morning ọma bụ good ya bụ ụtụtụ ọma dịka ị e nwere ehihie ọma ehihie bụ afternoon ọma bụ good ya bụ good afternoon ehihie ọma ngwa ka anyị gbapụkwa na ọsọ ekele ọzọ bụ ekele a na-ekele n'oge mgbede enwere mgbede ọma mgbede ya bụ evening ọma ya bụ good nke pụtara good evening ekele ọzọ bụ ekele a na-ekele n'oge abalị tupu ịlaba ụra tupu ịlaba ụra ị ga-asị ihe dị ka chi foo ka chi bọọ rahụ nke ọma ngwa ka anyị lee anya n'ihe ndị ihe ndị a pụtachara ka chi foo ya nakwa ka pụtara otu ihe nke ọzọ bụkwa rahụ nke ọma nke pụtara sleep well rahụ nke ọma nke pụtara slip. well ekele ọzọ a na-ekele bụ ekele maka ịga njem ekele maka ịga njem ngwa ka anyị lee ekele ndị a dị iche iche ije ọma ije ọma ya bụ safe journey ya bụ safe journey nke ọzọ bụ jee nke ọma jee nke ọma ya bụ go well onye ọbụla gwara nke a obi ga-adị ya mma maka ị na-eme gịnị ị na-agọrọ ya ọfọma ị na-ekpere ya ekpere ọma ya bụ jee nke ọma jee nke ọma ya na gaa nke ọma pụtara ofu ihe jee nke ọma ya na gaa nke ọma pụtara ofu ihe ya bụ go well nke ọzọ bụzi laa nke ọma ma ọ bụrụ na onye ahụ bịara zute gị na-achọzi ka o mee gịnị ka ọ laa isi ya laa nke ọma nke pụtakwara go well ekele ọzọ bụ ekele maka nlọta njem ekele maka nlọta njem enwere nnọọ ya bụ welkọm. enwere ịlọtala ayu bak. enwekwara kedu maka njem how was your journey onye mere mmadụ ihe ọma ekele a na-ekele onye mere mmadụ ihe ọma ekele ndị a bụcha imeela ya bụ thank you ndeewo ya bụ thank you ha niile bụcha thank you ngwa ka anyị leba anya imeela ndewo daalụ imeka ka jọọkwa jọọkwa ka anyị hụtara dịka okwu ndị afikpo na Ebonyi steeti ihe a bụ ekele a na-ekele onye mere mmadụ ihe ọma ekele ọzọ bụ ekele onye nọ na nsogbu ekele onye nọ na nsogbu ekele ndị a bụ ndo ya bụ sorry kedu ka ị mere how are you doing kedu ka ị dị how are you doing or how are you tachie obi take heart ka sorry nwee ndidi take heart ma ọ bụ have patience ekele ikpeazụ bụ ekele maka onye na-arụ ọrụ ekele maka onye na-arụ ọrụ dịka jisie ike daalụ ọrụ jisie ike daalụ ọrụ ị na-arụkwa ịdị ike ọrụ otu a m kụzichara unu nchọzie ịpụ ihe unu ga-asị m maka ihe ọma ka m mere unu bụ na imeela ka ọ dị n'ụbọchị ọzọ